onye nwe anyị nọnyere gị ma chịa chịa na ndụ gị n'ụbọchị taa anyị emekwana ọzọ n'ụbọchị taa n'ihi obiọma ndị Life Word International ndị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ anyị maara n'ezie na Chineke anyị ọ dịghị agharịpụ ndị ya n'ụbọchị taa anyị na-enenye anya n'ime okwu a bụ nke na-agba anyị wee na-asị oge nke mmadụ ji adarịpụ oge nke mmadụ ji adarịpụ anyị mara n'ezie na dịka mmadụ si abụrụ mmadụ e nwere n'ime ndụ mmadụ mgbe mmadụ ji adarịpụ dịka mgbe mmadụ werere onwe ya wee gaa n'iru n'ibi ndụ n'anụ arụ n'ibi ndụ n'anụ arụ n'ibi ndụ n'usoro eziri ezi ọ na-akọ ọ na-asị na ndị dị otu a na-ebi udu ndụ anụnwa na ọ na-eme ka ha darapụ mgbe mmadụ batara n'ihe anụ arụ mgbe mmadụ batara n'ihe ndụ nke onwe ya mgbe mmadụ batara n'ihe ndụ ọnwa bụ nke na-abụghị dị ka akwụkwọ nsọ si wee ndụ ọnwa na-aga n'iru igosi n'ezie na ahụ adapụgo ọ na-adapụ adapụ mmadụ ịdapụ n'okwukwe ya na-abụ maka ihi na o werugo onwe tinye n'ihe nke anụ arụ na-achọ mgbe mmadụ tinyere ihe onwe n'anụ arụ onye dị otu a na nwezi ike ịga n'ime okwu Chineke na-atụ n'ihe mgbe niile mgbe mmadụ na-enwere ike ịtụ n'okwu Chineke mgbe mmadụ na-enwere ike inwe nghọta na mkpụrụ osisi gị na olileanya n'ime onye nwe bụ jizọs kraịst ọ gaghị ete aka nwa mgbe nta ekwensu abịa mee gịnị napụ ya n'ime ọnọdụ ọnọ nọ n'ime dịka nwa nke chineke a na-akụwara anyị wee sị anyị na-ekene anya n'ime okwu chineke ka a mara ka anyị wee ghọtakwuo ife onye nwe anyị na-ekụziri anyị n'ime okwu a ọ bụ na anyị ga-aga n'ihu lee anya n'ime akwụkwọ matu isi nke iri na asatọ amaokwu nke saa ka onye nwe anyị na-ekwu gbasara okwu ya ọ sị ahụ ga-adịrị ụwa site na ihe dị iche iche na-eme ka mmadụ mmanụ ọnya n'ihi na ọ dịghị mkpa na ihe ahụ na-eme ka mmadụ mmanụ ọnya ga-abịa ma ahụhụ ga-adịrị mmadụ ahụhụ ga-adịrị mmadụ ahụ onye ihe ahụ ga-eme ka mmadụ mmanụ ọnya na-esite n'aka ya wee bịa ịma na ọnya ga-adị n'ime ndụ mmadụ dịka akwụkwọ nsọ kụzigoro anyị ugbu a ịma na ọnya ga-adị maka na nsu na-achọ ụzọ ga-esi mee ka aghọ mmanụ ọnya maka ihi dịka m kwuru na mbụ n'ọnwụ anụ arụ na-eme mmadụ ịba n'ọnya mana akwụkwọ nsọ kwuru wee sị na ahụ ga-adịrị onye a ga-eme ka mmanụ ọnya eleghị anya o nwere onye nwere okpukpoku na ndụ ya na-enwe ọṅụ na chineke kpọrọ okpukpoku ka e jere ya bụ chineke ozi enwere ike ọ bụrụ nwunye enwere ike ọ bụrụ enyi nwoke enwere ike ọ bụrụ enyi nwaanyị enwere ike ọ bụrụ onye ọzọ si n'ebe ọzọ wee bịa ike na onye nye na na-alụkọ ọlụ na-efu ofu na ọlụ ga-abụ onye kwesị ga-eji wee mee onye dị otu a kama ọ ga aza okpu oku. kama ọ ga-alụ ọrụ a dịka obi esi wee chọọ ka n'ọnya ụfọdụ ụmụ nwanyị fụtara na di ya ahụ nwere ọkpụ oku agaghị ha adịghị ekwe ka onye nwa wee na-aga n'iru ụlọ ọrụ a maka ihi na ọ na ego maọbụ na ọ enyeghị ihe nke ha chọrọ n'ime nke a enwere ike ime ka nwoke ahụ mara ọnya ime ka nwoke wee gaa n'izu ori ma ọ ka nwoke ya baa n'ime ime ọtụtụ ihe na-ezighị ezi mgbe onye dị otu a na-eme ihe ndị dị otu a ihe ọ ga-emezi onye a bụ ọ ga-eme ka ọma n'ọnya ka ekwensu wee were ọnọdụ ya n'imebi na onye dị otu a ihe anyị na-akọwara anyị wee bụrụ na onye nwe anyị na-ekwu okwu okwu anyị a n'ebe anyị kwuru ebe anyị gụpụtara ugbu a ọ sị na ahụhụ ga-adịrị ọnya nwa a ga-esite n'ime gị wee mee ka mmadụ mara ọnya amaghị m ka isi wee na-aga n'iru n'ime ụlọ nzukọ chọọchị ebe ị na-awọship ebe ị na-ekpere Chineke ụfọdụ n'ime anyị na-achọ ka anyị were ọnọdụ ka anyị bụrụ onye dị otu maọbụ onye nke ọzọ onye a ga-ama aha anyị ya mere anyị tụọ asị megide nwanne anyị ka e wee nwee ike chụtuo ya ọ bụrụ na ị gee ntị n'ihe mere n'akwụkwọ akwụkwọ ọrụ ndị ozi chapter 7 anyị ga-afụ na o nwere nwanne anyị nwoke anyị na-akpọ Stephen nwanne anyị nwoke anyị na-akpọ Stephen bụ onye na-atụ egwu Chineke onye na-ejekwa ozi ihe rụrụ Chineke ọrụ mana a gwara wee sị anyị na nwanne anyị nwoke anụnwa na emere ndị a na-akpọ ndị kansụl of elders ha niile wee gbaa izu wee gaa wee mee ka nwanne ya nwoke a wee bụrụ onye a tụgburu n'okwute eboro ebubo ụgha wee gbaa izu megide ya ndị a niile gbara ya izu megide ya ha mechara ihe ndị a niile mana na ugbu a onye ọbụla anwụchana mana amaara m n'ezie na ndị niile mere mere mpụ otu a arụ dị otu a ha niile bụ ndị ga-anara ikpe nke Chineke anyị ekwena ka isoro n'onye ga-eme ka mmadụ mara ọnya n'ezie a na-afụta ọtụtụ onye dị otu a n'ime ndụ ndị mmadụ na ụbọchị taa n'ebe dịsị iche iche anyị lee anya anyị na-afụtakwa n'ezie na ndị dị otu a na-eme ka mmadụ bụrụ onye ga na-ata ikikere ihe mmadụ emeghị Ebu ya ọtụtụ usoro dị iche iche etu esi ebo mmadụ ebubo ụgha <clears throat> ma ọ na-eme ka mmadụ mara ọnya mana ana m asị onye nwe anyị ekwelarali chineke anyị a ka ị soro nne ndị gị eme ụdị ihe dị otu a megide nwanne gị ana m arịọ chineke anyị ka ọ gaa n'ime ndụ gị ma chedo gị ka ị ghara ịbụ onye anwa a ga-esite n'ime ya wee nwee iri mperi wee megide nwanne gị dịka akwụkwọ nsọ na-akọwara anyị ọbụna n'ebe a gụrụ na Matiu ọ sị na ọ ga-abụ nnọọ ihe ihe ọjọọ n'ebe nọ ma ọ bụ na isoro n'ọnya anwa nke ga-eme ka nwanne gị mara ọnya ka onye a na-ekwu okwu ihe a onye nke mmehie onye nke ndahie onye nke apụdosiri ike onye anwa nke mmadụ ga-esi wee bụrụ onye gbara na mmehie wee si n'ime ịga n'iru nke chineke wee pụọ arịọ m chineke arịrịọ n'isi anyị niile ka anyị ghara iso na ndị anwa ga-eme ka anyị bụrụ onye a ga-esite n'ime anyị wee manụ ọnya chineke ekwela ka ọ dịrị anyị otu a ana m arịọ chineke gọnyere gị aka ka ị gaa n'iru gụọ akwụkwọ chineke na akwụkwọ first king isi eh, second king E, e, ndị eze nke abụọ isi nke oru na ịnọ amaokwu nke oru na ịtọ ya na n'ime amaokwu nke oru na ịtọ wee ruo na isi nke iri na ịtọ egụkwa agwọ Joshua isi nke iri na abụọ wee ruo n'isi nke iri na ịtọ welu n'amaokwu nke iri ise na asatọ ọ bụrụ na ịgụcha ebe ndị a niile ị ga-afụta n'ezie mkpa ọ dị na ọ dịghị mma ka anyị kwere ka onye nke anyị ma nwanne anyị wee mara ọnya egwu matu chapta 1 isi nke mbụ welu n'amaokwu nke itere anyị ihe akwụkwọ nsọ kọwara gbasara anyị ka anyị ala nụ. ka nwanne anyị ka nwanne anyị ma ọ ka nwanne anyị wee baa n'ihe ịmara ọnya chineke a ga-enyere anyị aka ka anyị wee ndị ga-ejere chineke ozi ma rụọ ọrụ ziri ezi n'ime onye nwe bụ chineke n'aha jizọs amaghị m nwere ajụjụ ị ga-ajụ onye mgbagwoju anyị nwere naanị daa akwụkwọ anyị na Calvary Baptist Church P.O. Box isi ugwu mkpa ụlọ ile mmiri na local government area Anambra State Nigeria Akpakala phone 080 561 79885 ma ọ 070 627 55900 ajụ ọbụla ị jụrụ a ga-enyere gị aka n'ime ya ka Chineke gbaa gị na Jizọs Kraịst bụ enwe anyị